ụmụ igbo kere ife na-eme afọ mbụ bụ Flavour n'abalị a achọrọ m ka unu mara na m ga-abịa pefọmụọ na ọgọst 6 na Chicago ebe a na-eme ụmụ igbo Unite Convention bịa ịbịa fụ tomas masta ijele 1 igbo niile na mbịa ka ịpịakasị ebe niile oyolima ready